all native doctors are criminals, collecting your chickens and your cow and your goat. There is only one God and there is only one power, and that man is Jesus Christ. If he has power, come out in a stadium to compete with me, then they give you and I two dead people. Anyone that resurrected it has the power. nne nwaanyị obi na mmiri ọbụ bụ akara aka nwa ọgba nje na mmiri a sị m na nji mgbede si wee kwuo okwu ọ dị a pụghị ihu m ọ ka oru n'igbo ka apụrụ m bụ akara aka nwa ọgba nje nọ n'oke ohimiri wee na akpọkụ chukwu na aja na na-akpọku arọgịragụ na ndị mmụ na ndị egede ohimiri ekene gị etighekwa m azụ etighekwa m azụ n'isi ya bụ nwata nwoke a na-akpọ Chukwu Emeka Odumeje according to them Odumeje is not me nya ma ebe ọ na-eje m wee si ụmụ Igbo ka unu Chukwu Emeka maka nwata nwoke a na-akpọ enye biri n'ọzọ oburu street bidoro ekpere a Emeka na-eme bụ nwa ihu agụ Nnewi Chukwuemeka bụ kosmetiks ka ọ na-azụbu na mbụ jụọnụ Chukwuemeka ife na-eme Chinenye ya na ya Chinenye bido rie ekpere ọ na-eme Chinenye nọ n'ọya ọ na asị ya gwakwa ụnụ etu o si agwa ụnụ mba odumeje odu eje gwakwa ụnụ etu o si agwa ụnụ a nka m bịa na mmiri ka m were ugwu ya nọ bụ akara aka nwa ọgbanje na abụ m untouchable am untouchable wee sị ka m kpọkuo ọla eze nwaanyị obi na mmiri mmụọ mmiri asị m na o ha onye anyị sị ka anyị nwụọrọ anyị ma chukwu emeka ma ndị ọbụla na asị m onye ọbụla dụrụ anyị ndụ ma onye chọrọ igbu onwe ya ga-egbu onwe ya nwoke ga-adụ nwaanyị adụ onye ọbụla ga-adị ndụ anyị adịghị egbu mmadụ ama touch not am anointing who tampers must die onye ga-anwụrịrị mụ na eze nwoke mụ na eze nwaanyị chukwu emeka odumeje a sị m ebee ka chi na-enye gị na ya bidoro ekpere bidoro gị ekpere bụ nwa iru agụ nnewi ebee ka chi na-enye chukwu na nye nọ ọkwa idebe gị ya n'ọya idebere ya n'ọya e, idebere n'ọya na-azụ odumeje odumeje wee chukwu na onye debe n'ọya ọ nọghị n'ọya ọ bụrụ asị gwa mba ụwa ka ha nụrụ gwa mba ụwa ka ha nụrụ maka nge nwe anụ maka ọdụdụ gị otumeje ọkwa ire kọstọmetis onye kpatara iji ete krin n'isi na ayị ya ee ọmụnwa bụ akara aka nwa ọgbanje na-ekwu ya adịna nọ n'ikpere mmiri were ekwu ya bụ okwu anọkwa n'ife onye kotere oburi o were isi eburu ọ bụghị pastọ ka ebu ihe ekperu chineke ihe ekperu kraịst iji afa kraịst aghọrị ụmụ mmadụ onye ọbụla nwere ya n'ime mmụọ mana iji afa kraịst aghọrị ụmụ mmadụ chukwu emeka odumegwu ife ị na-aza chukwu emeka odumeje iji afa kraịst aghọrị ụmụ mmadụ e ndị na ị ga-akpọta ndị nwụrụ anwụ chukwu emeka jee na na jiri ọnịcha jee kpọta ndị nwụrụ anwụ Ah, ka ife ya ọnwa ebe akara aka nwa mgbanje na-ekwu chukwuemeka jenu gaa ije n'elu mmiri dịka isi were ukwu emeka isi ọ bụrụ ị nọ n'ọnịcha na ọkụ ya agba chukwuemeka ị nọ ọnịcha ọkụ gbaa chukwuemeka gịnị ka ị meziri chukwuemeka ha na onye iji bụ chukwu na onye gịnị ya bidoro ekpere ibidoro gị ekpere ị na-eme ndị mmadụ jụọnụ chinenye jụọnụ odumeje odu na-eje jụọnụ ya ebe onye ya na ya bidoro ekpere and they dị ụtọ to God na-aba ntị ka m odumeje is an antichrist he has carried people No, ndị onye kpoba kpoba n'ọkụ mmụọ anyị nwa bụ the angels of god we are working for god we are saving lives and we are going to see the kingdom see god face to face because the apostles don't you know that uh, paul be a physician philip is a physician paul gwara timothy jee weta little alcohol ka ị test maka nsogbu afọ inwe Jesus Christ dị the first dibia kpoje aja kpo ya ọnụ mmiri si onye kpuru isi oje saa iru afọ ụzọ kedu ihe dis man ji akpọrọ dibia n'ọnụ ee eh? amana ojeme ebe afịa amana ojeme anyị mana mgbe ọ nọ fegen ọ na-eti ogene agịghị agịdo gịghị agịdo bifo ọbaizie owere akụ eri onye mụ ya dụọ ya ọdụ na ọ na-agbarịta onye mụ ya dụọ ya ọdụ na ife ọ na-eme ife ya end up And it's not God, it's a human being. You are not God, you are a human being. You are not the creator of anybody at all. Listen to me, one day, you will fall. Watch and see your end. Many people have started like this and they fall. Don't you know the Bible says there are different administration and oppression and all are in Christ. God has called us. He has called us. You are not the one that called us. My brother, Listen to me. You better repent from such acts. You are you are you are you are you are you are you are you are you are you acting. And I want to tell you, you have caused a very big catastrophe into someone's life in this Nigeria. You have caused havoc. You have caused problem. One day, damnation, condemnation is coming upon you and your ministry. I say one day, condemnation, destruction will come upon your ministry. because you are not doing well you are I, we know your format ọ a na-akwụ ndị mmadụ ụgwọ abịasị na-agwụrọ ha ọrịa my brother kpọrọ m afọ ofu ebe onye gwọrọ ka m jee bịa ka m moto ruo bịa ka ọ gwa m ka esi gwọ anyị manụ fọmat nwanne nọdụ ana na anyị ma onye bụ anyị ma mmanụ ebe isi n'Imo steeti agwụ ọhịa mara o nwere ya na-akpọ agwụ ọhịa Imo enwere agwụ ụlọ nwa agwụ ọhịa nwa agwụ mmiri nke mụ na agụba agwụ ọhịa agwụ elefe elefe wepụ aka enwe n'ofe maka ịghọrọ gị aka mmadụ onye na-agwa gị okwu a bụ eze agụ the king of lion ihe ka bụ agụ mana look at the king of lion lesson anyị ga-adọwakwa gị agba isi oke ọmụwa akwatụrụ ugwu n'ụmụ ahụrụ na-ekwu akwatụrụ ugwu ego n'ụmụ ahụrụ ọ dịbịa ah, o nwere m mm, anụ ọfịa a na-akpọ odumeje ị na-afịa wụ odumeje nchọọ ka mmadụ nke onye wụ odumeje ka were eme ya wụ osi na ọwụ odumeje were akpali ndị ndị ọdịnala na ọwụ lion himself kedu onye ọwụ ka m chọọ mmata achọrọ m ka mmadụ onye na-azụ odumeje ọmụwa wakpatụrụ ugwu na ụmụ ahụhụ na-ekwu na mma anwụrụ onwe na okuku unu ma were gị shaka okuku gị nwa bụ onye a na-akpọ odumeje isi na ewu lion wee kpọchie ụmụazị niile ụmụazị be anyị niile nọ na South afrịka wee ruo ebe a wee kọsara ha problem si na iwu odumeje kedu onye ewu ọ chọrọ ka mmadụ Chukwuemeka odumeje odumejeje anụrụ m na Ọnịcha ka ị nọ n'otu nkwọ ewere na-anapụ ụmụ Igbo ego na-akọsụgharị ọgba aghara hialandia ije obodo oyibo ịkọsụọ ịbata obodo ịkọsụọ ịnọgidesi na ịnọghọ n'ụlọ n'ọnya mere ọkụ ji gbaa ọnịcha nkịta ịnọkwazi ọkụ agbakwa na mgbuke obosi Chukwuemeka Odumeje ịnọ n'ụla n'ụlọ mgbe ya bụ ọkụ na-agba ka ọ na ịmahọ na ọkụ gbakwara mgbuke obosi echekwa m na ihe a ga na-ekwu n'ala Igbo kịta bụ ụmụ ihe dịbara aṅa na-emegasị ịnọkwazi ọnịcha kịta moto si ugwu awụsa abata ọnịcha ndị awụsa jide ha n'ụzọ hijack ya pasenja niile n'ebe afọ enwere onye nke nọmbịa na-aga aga chukwu emeka odumeje ime gịnị kedu ife ime nwuru ịpụta nwuru ọkụ ka akụ ọmụbụ bụ chukwu nọ nso okonkwo tii dọkịta chukwu nọ nso okonkwo ose oji ọkụ etiti na-agwa gị taa iri abụ iduo onwe gị kweta ka ịha na nwatakịrị ka ịbụ ịka bụ nwa na-asa ahụ n'afọ n'afọ ebee ka ijegoro iji mara afọ ọgọdọ ee maka nwata kwuwe ọnụ ọsị na okwu ajọ okwu ee eh, ị na-anapụ ụmụazị ego na-anapụ ego na-ewere ife ọma gị mụnwa na onwe m na azụkwu ose akwụ be m eh, mana anọzi na be gị tụfere onye ọzọ okwu ama m maka ife m ji agwa gị okwu a n'ọnwa nne ka anyị bụ eh, mgbe ị na-ama kọndọktọ akụ ogo egwu ogene ama gị ọfụma ee ọ dịka ọ ya adị taa anyị aha anọchiri gị onweghị dibịa na-anọchiri gị na nke ị na-eme anwakwara anwakpọ ụmụ dibịa afọ ọzọ o wee bụrụ ya ehe esi na ị aga ije n'enu mmiri fine and good maybe na um, ịkwadotebeghọ ịga nya bụ ije n'elu mmiri mbọsị ị aga ime ka mụbụ bụ ose ọjọọ ka etiti marụ ka m bịa kụọrọ gị aka ọ dịkwanụ ka ọ ya adị um, dị m eme ihe fesbuk nọmba m bụ 08032763495 MTN WhatsApp nọmba m bụ 0800. 080 93 83 99 44 ideelu m edemede na WhatsApp na m ịchọzie ka nwoke na ibi ekwe n'aka ya ka ọ hapụ ịbụ ifetebere aka ehe ịchọkwana ka anyị nwee aṅụrị ofu ụbọchị wepụta ohere ebịa n'udo kwinsut dị na amichi ịbịaba ịkpọ m bụ ose ọjị sị m na ị na-abịa ka gị na dibịa ṅụkọ mmanya ka a marụ nke na-eme n'ọnya ka nna na-ekwu nya gị chukwu emeka odumeje odumeje kweta ka ịha a na-ajụkwazi ndị ọchịchị obodo ndị eze na-achị obodo ihe a nwatakịrị a na-eme kasịdụ ụnụ aha afụ ya ihe a emeka odumeje a na yiri n'Ọnịcha ọ na m enweghịzi eze na-achị obodo ọkwa ndị bakasika ka nwatakịrị a na-aṅụ maka ọ bụrụ na mgbe bakasika ka nọ ihe ọ na-eme kasị ọ ya na-eme ya taa ma anya dịba ka ọpịa dịka enwe amaghị ya ekenekwakwa m ụnụ igbo ndị ọma nji eme ọnụ ọmụbụ chukwu nọ nso okonkwo tii dọkịta chukwu nọ nso okonkwo ose ọjọọ ka etiti ọmụ na-ekwu gbaga m mm, igbo bụ igbo ekene m ụnụ ọka bụ eke bụ na ọkịja na-ekwu okwu m chọrọ ịgwa onye a na-akpọ chukwu emeka odumeje na-atụkọsị ndị mmadụ ego na-eri si na ya na-abụ na ya bụ agụ agụ na-ata ata Chukwuemeka Odumeje mmadụ onye ka ịtagbuko kedu ihe imenwugoro anyị Igbo fada mere ekpere ha omenala Mbaka mere ekpere ha omenala TB Joshua ha nọ Razọs mmụọ ka ha nọ fada eh, ebube ebube nsọ ha ka nọ fada doruo ha ka nọ ọtụtụ ndị amụma dị iche iche ka nọ onweghị onye kwutọrọ omenala nke bụ nwatakịrị nwa ahụhụ nwa mgbasu na-enwebeghị ifuru n'elu ụwa maka esi na ebe agụ ka ọ ji wee dịghị ka igbo ya gbapụrụ ga-agbapụrụ nwata nye nna ya enu ngwongwo na ngwongwo ayochie ya anya Chukwuemeka Odumeje a sị gị ka avenu ekebe na ọkịja siwu ka avenu ka ebutere gị ozu nwụrụ anwụ ka ibu ya ọha dibịa nọ n'ala igbo ozu nwụrụ anwụ ka atụta ya ọ bụ na ọha dibịa nọ n'ala igbo atụtaghị ozu nwụrụ anwụ amara m na amụma dịghọ m n'ọbara na ọ dịghọ na ụfọdụ nna m egbufuo m ihe nne nna eme ma zụbịa bụ ụka gụ ma ọ bụ na atụta ozu nwụrụ anwụ ọha dibịa nọ n'ala igbo tụta ozu nwụrụ anwụ atụgbuo na nkume ewere nkume tụgbuo gụ maka anyị na nwa ya ga-akụ n'ọnụ mana asị m gị cheta na nganga buru ụzọ na ọdịda ya esi ya Chukwuemeka Odumeje ịkpọcha drọgụ ọ na-emebighị isi ịkpọba drọgụ na akpọkpọcha ọ na-emebighị isi isi na-agbaghị gara iwe wee wuru ụmụ dibịa nọ n'ala Igbo were ama dibịa aka nna m gwara m na okwenye dibịa ndụdọ na ihu na-adịghị ka arụsị and ihu ga-adịghị kokwu arụsị nke bụ emeka Odumeje ihu ga-adịghị kokwu arụsị bido taa and ọdịda gị ebidogo bido n'ụbọchị taa ntu asịrị gba gị ka ọ dị ka ọ dịkwa ọmụnwa bụ adị ndụ nwa ogbu ehi na-ekwu adị na nne obi na-ekwu um, a na-ekwu maka nwa um, nwa pastọ na-ete champo na-agba um, awilo na-eme nkwugheri onye sọrọ onye ọfụrụ ọrụ akọ sọnsọ afụgawala ụzọ mbụ ya je nene ndị ọzọ mebere ekpere mbụ musa ha aka nwe mmadụ na nne uhie nne mebere ekpere ma ihe anaghị eme na ekpere jee juo ese ndị ọ na-agwọgasị ifu ndị ọya ọgwọrụ ka bụ ebuteghị ndị ọya ya gwọ ime mmebisi ya ijiri onye ọya ihe mere ebere were ụkwụ zọrisi ya merụsị onye ọhịa ha a gba Chinese ụmụ nwoke dị ọcha ebutere iji ụkwụ zọwasịcha ya ọkpa wee chuo ụfọdụ ichu ibu n'akpa wee zọ isicha nwoke mmadụ akpa n'ọbịa ka ị gwọọ ya ọya ị na-eme mmegheri mmegheri ị na-emegheri kemgbe ọ ọya akwụsị iru ije jụọ aka nwe mmadụ ha na nnewi ndị na-eme ekpere ndị mgbe ihe a na ha eme na ekpere ijụọ ha ka esi eme ekpere na ọha ịnọ ị na-eme nzuzugharị ị na-edebe ahụ na gị nwa bụ ihe layorin sef na mụnwa bụ ọdụm o ọdụm na-atawu agụ mụnwa bụ ọdụm na-atawu agụ maka ịtawu n'ekwu nwayọ ọmụnwa a na-asọrọ ha nnewi na-ekwu nwa pete ọgbaji na ndị ojukwu uru agụ nnewi chukwu emeka odumeje ofu okwu nchọrọ egwu aga si na ịwụla ya hisef ịwụla ya hisef banye n'ama ọdụm ọdụm adọrị egwu wuru nwayọ na-efe ya na-amacha chukwu emeka odumeje eri ifesi ife ị na-eme gbaba n'ihu afịa gị gbaba n'ihu afịa gị anyazi n'isi amazi n'aka akpa anya azụ agbaọ na ibe ya enye anụ kebe nnọọ n'ike na ụdị nke ị chọrọ ike ike ndị kere ike na ụdị ị chọrọ ike eke too much kechakwa gbuo onye zuzuru nzuzu ị na-ezuzu maka na afịa niile na-ayị ala ọ na-emekpọcha drọgụ ebe ala fada ede kere ike niile okere ozuzu nzuzu ị na-ezuzu fada mbaka kere ike niile okere ozuzu nzuzu ị na-ezuzu fada ọkụ na-ele ele ekere ike niile okere ozuzu ife ị na-ezuzu fada dibia na delta steeti kpalike ike niile ọkpara ozuzu ife ihe na-ezuzu ndị kpara ike niile kpara ike dị iche iche emeghị nzuzu ị na-ezuzu ịma ụkpa anyị kpara ike niile ọkpara omeghe nzuzu ị na-ezuzu kumuyi ka na ọ na-akpa ike omeghe nzuzu chukwu emeka ọha na ebo na ya ọ na-amekwa nke omeghe nzuzu lazarus mmụọ ka na ọ na-emekwa ụka nke omeghe nzuzu ị na-ezuzu ọ na-eme onye ṅụọ drọgụ kọntrol ruo onwe ife nwa na-eji egwu egwu ụwa ala nne ya onye je na-amụ nna ya chukwu emeka odumeje nkụ ka m na-agwa isi na ịwụra ya ọnụ ka ịwụ na ịwa agụ ọdụm nọkwa ya anụ mmiri nọkwa ya o na-eju ọdụ apịawa agụ isi wuru nwayọ wuru nwayọ na ịmacha ya na amacha chukwu emeka odumeje fesi ụka ị na-aka fesi ụka ị na-aka kwanyere onwe gị ugwu kwanyere onwe gị ugwu agbanwe azụ anya azụ amahụ na ibe ya enye anụ o ị na-azụ odumeje nkwana dejichara ebe ahụ idebere ha n'igwe ebumeje onwere jichara ebe ahụ bata nọrọ nwayọ wuru nwayọọ. nke awụwa dị nka m na-echi wolu nwayọ wolu nwayọ amachazina wolu nwayọ na wolu nwayọ isi na omenala adịghọ mma nna omenala adịghọ mma mmadụ ihe eketa oke na obi na nkedobe nna gị maka na oke na obi iwu omenala ka isi na omenala adịghọ mma si e na onye ahụ diọkpara na onye ahụ diọkpara maka omenala ka ọnwụ isi na dibia adịghọ mma ahụ ya baghị eje n'ụlọ ọgwụ golo golo ga-agba gị injekshọn ma ọnwụ ejena n'ụlọ ọgwụ go paracetamol ma ọ ga-enye ọgwụ ya n'ụlọ ọgwụ maka ọdịbịa mere nyanwụ ọgwụ nwunye gị chọọ ịmụ nwa jiri aka ahụ na-akwa ya nwa maka omenala ka ọnwụ chukwu emeka otu meje wolu nwayọ nwanne nka mụnwa na-asọrọ ha nnewi na-echi wolu nwayọ ekwuchakwa nke ọdụ n'ọnụ ọ ka m bido ka m na-ebido ịgwa gị okwu a wolu nwayọ ka m kwadebere